AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa amara nke Chineke bara gị ụba ezi enyi m ị bịala eji m obi ụtọ na-anabata gị n'ihi na nke a bụ ohere ọzọ anyị nwere iji leba anya na ntụgharị uche nke okwu nke ezinụlọ n'ezie ana m arịọ amara nke Chineke n'isi anyị niile ka anyị na-aga n'iru n'ịtụgharị uche na okwu nke ezinụlọ nke izu a biko amaghị m ma anyị bụ otu n'ime ndị ahụ na-akachi ụka anya ọ na-ara ahụ anya sị ihe a ka m chere n'obi m anyị bụ otu n'ime ndị ahụ ndị na-adịghị ezi ihe ọ bụla ha pụrụ ịhụ n'ime onye ọzọ ndị na-ekwenyeghị na mmadụ ibe ha ndị na-ahụ naanị ihe ọjọọ n'ebe ndị ọzọ nọ na ịhụ otu ihe nke bụ ezi ihe anyị bụ ụdị mmadụ dị otu a anyị bụ mmadụ dị ka onye ahụ ọ bụ onye ọ bụla nke ọ hụrụ egwu adị ya ebe onye ahụ nọ ya na-enyo mmadụ ibe ya enyo onye makwana onye nke a dị otu a gị onye mụ na ya na-atụgharị uche n'ezie akwụkwọ nsọ na-agbalị ịdụ anyị ọdụ ka anyị bụrụ ndị na-agaghị na-eji ike ekwu okwu ndị na-agaghị eji ike akpa ihe gbasara onye ọzọ ọ bụrụ ore na ọ bụ ihe ọma ka ị na-ekwu gbasara onye ahụ a na-eme ka anyị mata na ka anyị ghara iji ike ị na-ekwu okwu gbasara ndị ọzọ n'ihi na anyị na-ama mgbe anyị na-eji adaghị anyị na-ama mgbe anyị na-eji kwuo ihe ndị anyị na-ekwesịghị ikwu anyị na-ama mgbe anyị na-eji tinye onwe anyị na nsogbu ọ bụ ya kpatara isiokwu anyị n'ụbọchị taa ekpela ikpe chọta nke a n'akwụkwọ onye ozi dịka Matiu isi asaa amaokwu nke mbụ ọ sị unu ekpela ikpe ka a ghara ikpe unu ikpe unu ekpela ikpe ka a ghara ikpe unu ikpe mgbe ijidere jidere mmadụ ibe gị na-atụbesi ya n'ihi na otu ihe ma ọ bụ nke ọzọ bụ ihe dị n'etiti gị na ya ị pụkwana nwesị enyi m ka anyị hazie ihe a ka ọ ghara ịbụ ihe nke na eku achịcha ka ọ ghara ịbụ ihe ga-eweta iru mgbaru ka ọ ghara ịbụ ihe ga-eweta obi ilu n'etiti anyị ebe ọ bụla ị nọ gaa na-atụkesị ihe ọ bụla gbasara onye a ụfọdụ n'ime anyị ọ dị ezi ihe na-achọ ịbịara onye ahụ anyị nọ n'ọnọdụ nke anyị ga-emechi ya anyị emechie ya anyị agaghị achọ ka ihe ọma rue onye a aka ajụọ gị gasị onye a ọ bụ mmadụ ọ bụ ya bụ ihe akwụkwọ Matiu isi asaa amaokwu nke mbụ na-eme ka anyị mata mgbe ị kagidere ụka mmadụ kachie ya anya rue n'ogo nke na-ama onye ahụ ikpe asị gị mgbe ị na-ekpe onye ọzọ ikpe a ga-ekpe gị onwe gị ikpe ka anyị na-aga n'iru na ntụgharị uche n'isiokwu a anyị ga-achọpụta ma ọ bụ ezi ya na mgbe anyị na-ekpe onye ọzọ ikpe mgbe anyị na-atụkasị ihe gbasara onye ọzọ mgbe o nwere nhụkụ nye anyị nke ka nke ndị kpọrọ onwe ha ụmụ Chineke echere m naanị nke a na-eweta nramahụ n'ime ndụ m na n'ime ndụ onye ọ bụla nke na-ebi ndụ n'ụzọ dị otu ahụ n'ihi na nke a bụ otu n'ime ngwa ọlụ nke onye iro na-eji abata n'ime ndụ anyị ma mee ka anyị bụrụ ndị na-agaghị enwe ahụ udo anyị nwere ihe nlereanya n'ụzọ dị otu a ọ dị otu nwaanyị mgbe gara aga nwaanyị a di ya bụ onye na-eji ego achụ ego di ya bụ onye emejupụtara site na amamihe n'ụzọ dị iche iche ọ dịghị ihe nwoke ahụ tinyere aka na-ana agara ya nke ọma aga m asị na nwoke a natara amara n'iru Chineke n'ihi na ọ bụ onye echiche ya n'ezie bụ nke dị n'ogo dị elu onye a pụrụ ịsị na onye a ọ maara ihe ma nwoke a bụ onye na-anaghị emesi ike ebe ọ bụla ọ nọ ọ na achọ ka mata na ọ nọ ebe ahụ ma nwaanyị nke ọ lụrụ bụ onye na-achọ ka ebe ọ bụla di ya nọ ka mara na di ya bịara ebe ahụ n'ihi na di ya maara ihe mgbe ọ bụla ka nwaanyị ya na-ewesa nwoke a iwe ọka nke mgbe a nọ n'ọha ma ọ bụ ọ dị isiokwu nke a na-atụgharị ọ dị ụzọ ọ na-achọ ka di ya si kwuo okwu ka di ya bilie igosi na ọ maara ma nwoke a anaghị ebi ndụ n'ụzọ dị otu ahụ mma nke a bụ ihe mkpasu iwe nye nwaanyị ya ya ruo otu anyasị ọ dị enyi ha nke kpọrọ ha oriri ma mgbe a nọ ebe ahụ ọ dị isiokwu ewepụtara mgbe a na-atụgharị ya nwaanyị a lee anya n'ihi na ọ maara na isiokwu ahụ n'ezie doro di ya anya nke ọma ma ọ dị mgbe nwoke a mere otu a ka a lọtara nwaanyị abakasịrị di ya ahụ ihe a dị na-eme akpọ ya gịnị gịnị mere ibili ikwu okwu mgbe ahụ a na-atụgharị isiokwu ahụ n'ebe ahụ anyị gara gị nọrọ n'ebe ahụ dị ka gasị na ọ dịkwaghị otu mkpụrụ ihe nke dị gị n'isi akpọkwanụ nke a gịnị gịnị ka nwoke zara ya nwoke si ya ihe ndị mụ onwe m maara ka m wuru echere m na ọ ga-abụ ụzọ kachasị mma ma ọ bụrụ na m nọrọ nwayọọ geekwanụ ntị nụ ihe ndị ọzọ maara gị onye mụ na ya na-atụgharị uche a sị na nwoke a bụ onye nwere amamihe ị hụ na ụzọ nwoke a si nwee amamihe n'agbanyeghị na ọ maara ihe ọ dịghị mgbe nke a bara ya n'isi ike ọmụmụ agwụbeghị nwoke dị otu a ọ ka na-achọ isite n'ọnụ ndị ọzọ ịmụ ihe gịnị ga-eme onye dị otu a ghara inwe amamihe lee anya n'akụkụ nke nwaanyị ya nke a bụ ihe dị iche ọ bụghị n'ụzọ dị otu a ka nwunye ya si na-ele ya anya onwe onye abatawo n'ime nwaanyị a mpako abịawo n'ime ya n'ihi na di ya ji ego ebe ọ bụ onye na-eji ego achọ ego ihe na-agara ya ọ nwere amamihe ihe ọ bụla nke ọ na-eme ọ malitere ọ na-eme ya otu ọ ga-abụ ahụ ya sị lekwa nwunye nwoke a maara ihe nke ukwuu ọ bụ dị nwoke ahụ na-alụ nwaanyị a echeghị m na ọ dị ihe ọzọ nwaanyị dị otu a chọrọ na-abụghị otuto nke onwe onye ma ọ bụ ya ọ gaghị na-eweta esemokwu n'ụlọ nna achọ ime ka anyị mata n'ụbọchị taa onye mụ na ya na-atụgharị uche n'ezie o kwesịrị ka anyị niile rịọ Chineke amamihe mgbe Chineke nyere anyị nghọta n'izu na amamihe ka anyị cheta na anyị ga-abụ ndị ga-eweda onwe anyị n'ala dịka nwoke a wedara onwe ya n'ala anyị agaghị abụ ndị na-agaghị eji ndị ọzọ kpọrọ ihe n'ihi na anyị maara ihe ka mmụta anyị na nghọta anyị ghara ịba anyị n'ụbụrụ n'ihi na ibi ndụ n'ụzọ dịka nke anyị na-ekwu okwu ya etinye na ndị mmadụ n'ọtụtụ mmekpa ahụ dị iche iche ọ bụ ngwa ọlụ nke onye iro na-eji abata n'obi ndị mmadụ mgbe ị bịara gosi na ị maara karịa onye ọ bụla ejighị ha kpọrọ ihe ha gbara gị ọsọ onye ọbụla dọnyere gị azụ ọ bụkwanụ onye ọbụla ka ọ na-amasị inweta onwe ya na gburugburu onye ahụ ọ bụ ihe ọbụla gafewerenụ ya etinye ya ọnụ ya mere ka anyị nwee mkpachapụ anya mgbe anyị bụ ndị maara ihe ka amamihe ahụ duo anyị site n'ịrịọ Chineke amara onye pụrụ iduzi anyị ụzọ site n'ịbịaru Chineke nso anyị aghọta na amamihe ma ọ bụ ihe ọ bụla nke anyị nwetara dịka onyinye bụ ihe si n'aka Chineke bịa na anyị kwesịrị iji ya mee ihe ga-eba uru karịa ihe ga-eweta mgbasasị karịa iwuli onwe anyị elu mpako amalite ịlụ ọlụ n'ime anyị nganga eso ya mgbe ihe ndị a bịara n'ime anyị olee otu esi enye Chineke otuto mgbe ị na-ahazi nke a n'ime obi gị ana m asị ka amara nke Chineke due gị anyị kelee chineke onye bi n'elu igwe na ndụmọdụ nke anyị nụrụ n'ụbọchị taa imeela chineke na-ekwupụtara anyị ndụmọdụ nke dị mma n'olu nwa gị arụ ekpere anyị na-enye n'ụbọchị taa bụ ka ị gọzie nwa gị ka ị nọnyere ya ka mara gị bara ya na ezinụlọ ya ụba n'aha jizọs amen ezi enyi m ọma na-ege ntị mara na ị nwere ike ige ozi ọma nke taa na www. awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo maọbụ gị kọrọ anyị n'ekwentị na 070 6363 7224 070 6363 7224 na ndụmọdụ nke anyị nọ n'ụbọchị taa ọ bụrụ na ị nwere ajụjụ maọbụ ihe mgbagwoju anya detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at gmail com awrnigeria at gmail com ma ọ bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com n'ọnụ nwayọ mgbe anyị ga-ewetara anyị abụ ọma abụ nke ga-ewuli mmụọ anyị ma nabatakwa onye mgbasa ozi onye ga-enye anyị

Egwu amara chineke nọnyere ndị Seventh Day Adventist Church Choir Laranto Jos na-abụ ọma nke ha nyere anyị n'ụbọchị taa anyị na-arịọ gị ọma na-ege ntị ka ị nọ nwayọọ mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche ana m ekele gị onye na-ege ntị na-arịọ ka Chineke gọzie gị ma ezinụlọ gị na ihe nke gị onwe gị na-eme n'ụbọchị nke taa anyị ga-eleba anya n'ihe dere na akwụkwọ abụọma otu narị iri atọ na itoolu amaokwu nke iri akwụkwọ abụọma narị iri atọ na itoolu amaokwu nke iri ọ sịrị otu a ọbụna n'ebe ahụ ka aka gị ga-eduru m aka nri gị ga-ejigidekwa m nke a bụ okwu Chineke tupu anyị agawala ihu ka anyị hụlata isi kpere Chineke onye na-adị ndụ ebighị ebi bụ Chineke anyị anyị na-atụrụ gị mma mma oge awa ahụ eruokwala ọzọ anyị na-arịọ ka gị onwe gị gọzie anyị biko kpughechapụ anya anyị abụọ ka anyị wee legide oke ihe dị iche iche nke edere n'akwụkwọ nsọ site na aha kraịst onye nwe anyị amen isiokwu anyị n'ụbọchị nke taa bụ ịnọrọ ebe chineke chọrọ ka ị nọrọ ịnọrọ n'ebe chineke chọrọ ka ị nọrọ dịka anyị gụrụ ya na akwụkwọ nsọ na akwa bụ ọma otu narị iri atọ na itoolu amaokwu nke iri akwụkwọ nsọ ga-eme ka anyị mata n'ụbọchị nke taa na ọ dịghị ebe kacha mma mmadụ ọbụla nọ na-abụghị ebe Chineke chọrọ ka ọ nọrọ ọtụtụ ndị mmadụ na-achọ ịnọ ọtụtụ ebe ma ọ bụ naanị Chineke na-ekpebi ebe onye ọbụla ga-anọ ya mere dịka akụkọ nke anyị ga-akọrọ n'ụbọchị nke taa sịrị dị otu nwoke chọrọ ịga njem ya na ezinụlọ ya ngwa ngwa o kpebiri ịga njem a ọ gara ga gbaziri ụgbọala ọ ga-eji gaa njem mgbe ọ na-aga n'ihu ya na nwunye ya na ụmụ ya abụọ otu nwoke n'otu nwanyị bidoro ịga njem ahụ n'isi ụtụtụ ụbọchị nke ha na-aga mgbe ha bidoro ịga njem ahụ ụgbọala ha bidoro nyewe nsogbu dị ka ọ ga-akwụsị akwụsị ha gatụ ntakịrị ụgbọala ahụ e wee kwụsị ngwa ngwa ha pụta nọọ n'akụkụ ụzọ chietu ntakịrị banyekwela ime ụgbọala ahụ bịa gbanye ya ọzọ ụgbọala ahụ e wee zakwa ha dịka a ga-asị na o jikerela ịga njem ma otu ihe tụrụ ha n'anya bụ gịnị mere ụgbọala a o jiri kwụsị n'ụzọ ọ dịghị ihe ọbụla nke ha pụrụ icheta nke mere ụgbọala n'ihi na ụgbọala a bụ ụgbọala nke e lechara anya nke ọma tutu ha narị ya n'aka onye nwe ya were bilie ịga njem ahụ Dị ka ha na-agala ihu ha si mba na o kwesịrị ekwesị ka anyị gaa leba anya ihe mere ụgbọala a mgbe ha tụgharịrị ịlaghachi ebe ahụ nke ha siri na-agaje ha hụtara na ụgbọala ahụ na-eme nke ọma ọ na-agba ọsọ nke ọma ọ naghị emekwa ihe dị ka ihe ga-akwụsị akwụsị ngwa ngwa ha si ka anyị tụgharịa gaakwa ebe anyị na-aga mgbe ha na-aga n'ụzọ ahụ dịka ha tụgharịrị ụgbọala ahụ bidokwere mewe dịka ọ ga-akwụsị ọzọ n'otu ụzọ ahụ ọ kwụsịkwa ngwa ngwa nna ezinụlọ a kpebiri sị na ọ dịghị mma ibu ụgbọala a gawa njem ahụ ya mere ọ kpọrọ ezinụlọ ya sị ngwanụ ka anyị tụgharịa gaa ọrụ ụgbọala a ma dịka ha na-atụgharị uche ịtụgharị otu onye ọkachamara onye na-arụ ụgbọala bịakwutere ha jụọ ha ihe mere ha wee kọwarịa na ụgbọala a kwụsịrị n'ụzọ onye ahụ ewee lee ụgbọala ahụ anya o nweghị ihe ọbụla nke ọ hụtara n'ime ụgbọala ahụ nke ga-eme ka o wee kwụsị ọ gwara ha sị na ọ dịghị ihe ọbụla nke ọ hụrụ ma onye nwe ụgbọala ahụ bụ nna nke ezinụlọ a kpebiri sị dịka ọ na-emele nke ugbo abụọ anyị ga-aga chọọ onye ọzọ onye ga-eme ka anyị mata ma ọ nwere ihe na-enye ụgbọala ahụ nsogbu mgbe ha gawara n'ihu n'ezie n'ezie nwa ya nwaanyị bụ onye welitere olu ya nna m ọ dị ka Chineke achọghị ka anyị gaa ebe anyị na-aga n'ihi na ihe ụgbọala a na-eme o gosiri na Chineke achọghị ka anyị gaa ebe ahụ nna ya kpọchiri ntị gatụkwa ụgbọala ahụ agba ọsọ nke ọma mgbe ha garuru ha hụta na ụgbọala ahụ ihe ọ dịghị ihe ọbụla nke na-eme ya nwoke ahụ tụgharịkwara ọzọ sị anyị ga-aga ebe ahụ nke anyị bụ n'obi nke anyị ga-aga n'ụbọchị nke taa ngwa ngwa ha tụgharịkwara ọzọ tinye isi n'ebe ahụ nke ha kpebiri ịga na mbụ ha gbaturu n'ebe dị anya ụgbọala ahụ akwụsịcha kpamkpam n'ụzọ ahụ ngwa ngwa ka ha matara na n'ezie n'ezie na Chineke achọghị ka ha gaa njem ahụ n'ụbọchị ahụ ọ bịa mere ha ji kpebie ịtụgharị isi ụgbọala ahụ laghachi ebe ha siri bido na mbụ mgbe ha na-aga n'ihu ụgbọala ahụ gbara ọsọ nke ọma o mebikwaga ọzọ tutu ha laghachi azụ bịa tinye isi n'ebe ọzọ na-abụghị ebe ha bụ obi ịga na mbụ ma n'ebe ahụ ka ha nwetara ọzịza n'ọkpụkpọ oku nke Chineke kpọrọ ha gị onye na-ege ntị gịnị ka akụkọ a na-ewetara anyị ọtụtụ n'ime anyị bụ ndị kpọrọ onwe anyị ụmụ Chineke bụ ndị na-ekpebi ịga njem n'echiche na n'ike nke onwe anyị ma anyị adịghị amata na ike niile si n'aka Chineke ọ bụrụ na anyị gee Chineke ntị nke ọma ọ dịghị ihe ọ bụla nke ya onwe ya ga-ime nke ọ na-agaghị ebu ụzọ gbara anyị ama dịka akwụkwọ nsọ siri kwuo ya Chineke na mmadụ na-arịrịta ụka ọ bụrụ na anyị kpebi ime ihe bụla, Chineke na onwe ya ga-abata n'ime anyị Chineke na onwe ya ga-ejikere idu anyị ma ọtụtụ mgbe anyị na-eme ihe nke aka anyị ọ bụkwa ya bụ ihe na-eme ka anyị onwe anyị daba n'ihe dị ike nke dị iche iche tụgharịa uche ọ dị ihe nke gị onwe gị na-eme na nke sitere n'ike nke aka gị ma ọ na mkpebi nke obi gị nke Chineke na-akwadoghị mee eleghị anya ọ dọrọ gị aka na ntị o nwere ike ya bụkwara na o zitere ndị mmadụ ndị ga-asị gị emene nke a maọbụ emene nke ọzọ ọtụtụ mgbe anyị na-akpọchi ntị mee ihe nke anyị chere na ọ dị anyị mma ihe nke kakwara anyị obi mee eleghị anya ọ bụghị ihe Chineke chọrọ ka anyị mee nwanne m onye ege ntị n'ụbọchị nke taa achọrọ m ka gị onwe gị lebara onwe gị anya tụgharịa uche na mgbe ọbụla ị na-eme mkpebi ime ihe ọbụla ka ị were ya nyefee n'aka Chineke n'ihi na ọ bụ naanị Chineke bụ onye ga-ekpebi mana ma ihe ahụ ị na-eme maọbụ ihe ọma maọbụ ihe ọjọọ ọ bụrụ na ọ bụ ihe ga-eduba gị na nsogbu maọbụ ọnwụnwa dị iche iche Chineke nwere ụzọ ọ ga-esi gbara gị amasị ka anyị ghara ime ihe dị otu a ekwele ka atụmatụ nke Chineke gabiga gị ekwele ka mkpebi ka onwe gị bụrụ mkpebi ị ga-eji mee ihe nke gị onwe gị na-achọ kwa ụbọchị na Chineke na-agbara anyị ama ọ bụghị naanị n'oge ochie na Chineke gbara ndị nke ya ama n'ụbọchị nke taa Chineke na-agbara gị ama ya mere site n'ụbọchị nke taa ihe ọ bụla nke gị onwe gị chọrọ ime ana m arịọsi gị ike ka ị kwee ka Chineke gbara gị ama mara ma nke a ma ọ ga-agazi ma ọ naghị agazi ya mere onye na-ege ntị ka anyị mụta na Chineke bụ onye ga-eduru anyị ọ bụrụ na anyị nyefee ya atụmatụ anyị n'aka ọ ga-eduru anyị garuo ebe ahụ nke anyị chọrọ ịga ọṅụ ga-adịkwa n'ime anyị anyị ga-abụkwa ndị zuru oke ka onye nwe anyị gọzie gị n'aha Jizọs amen amen amen ajụjụ nke nwa Chineke rapụrụ anyị onye mgbasa ozi bụ anyị na-eme ọchịchọ nke Chineke ka anyị na-eme ọchịchọ nke mmadụ jụọ onwe gị ajụjụ a ka ị wee saa ya n'ime obi gị imeela onye mgbasa ozi Pita Ikonta onye wetara anyị ozi ọma nke pụrụ iche arụ ekpere anyị bụ ka ịhụnanya chineke na amara ya bara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs amen ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị ma maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo com arigiria at com maọbụ arigiria at gmail com com onye ọma na-ege ntị gbalịa akọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 07063637224 mara na ị nwere ike ige ozi ọma nke na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha jizọs amen imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo